Ikinga, yeah, ah. Ikinga, yeah, igbo onwe igbo ekele m nụ asị m nụ mma mma nụ ọ ga adịcha unu niile mma anyị nụ ji na-ele ma ga-akpọla ha jizọs anyị ka nọkwa na unilago akwa m gwara unu na na ihe onyonyo na-egwuregwu nke a na-akpọ ozi ọma anyị aga na-agagharị na-achụ ụmụafọ igbo niile ebe niile ha nọ ma nọ ha n'ụlọ akwụkwọ ebe ha nọ na-arụ ọrụ ebe ha nọ na-ere ahịa ka anyị ga na-agagharị na-achụ arụ ụmụ afọ igbo anyị niile ha machara mma ha mara mma dị egwu anyị ka nọkwa na-ajụ ha ajụjụ achọrọ m ka unu soro m na-elekwa ihe a aka m kwado unu ọmalịcha unu nke unu hụrụ n'anya ha mkpa Amarachukwu Nwachukwu unu nọ na-elekwa ka ọnụ chọrọ ibido na-agagharị na-achụ ụmụafọ Igbo niile ha ka nọ na-eche m ka anyị gaa soro m ka anyị gaa nna mma m nwa mara mma hm, ị mara mma dị egwu lekwanụ ụmụafọ Igbo ụmụafọ Igbo machara mma o ebe a ka aha bịa zoli unu unu niile mara mma ha gakwanụ gịnị aha m bụ ọkafọ Chidiụsọ Cynthia eo Chidiụsọ eo aha gị nke amagbu onwe ya ọ sị na aha ya bụ ọkafọ Chidiụsọ Chimdi Ụsọ biko gịnị ka ị na-agụ na Unilag ana m agụ sociology anọ m na yeto biko lee kamera achọrọ ka ndị nọ n'ụlọ hụ ihu gị ịmara mma dị ụtọ biko nwa nke amagbu onwe ya biko ịkwanụ nwa afọ Igbo ebee abụ m onye ọrụ ukwu dị na Idemili North na Anambra steeti biko achọrọ m ka ị gwa m aha ofu onye na-eme ihe onyonyo mebi nke na-agụ egwu ọrụ nke na-eme nke a na-akpọ actin. ofu aha Flavor ị na-ala m di m o Flavor mba ị na-ala m di m ba ọ dị m biko ọ dị m I love. I walk echebe echebe na Anambra na nke Emeka ọfọ ọsị anyị ji dọfọ iyi <laughs> amaka o biko anyị nwere ike ịma onye mere uwe a nụnwa ọ mụnwa mere ya mụnwa dizaịnụlụ ya ya bụ enwere m ihe ndị bekee na-akpọ lebel ọ na-akwado ụmụ nwaanyị nwere arụ buru ibu yabụ ọ ha chọọ ịpụta n'omume ka akwa ha ga-eyi dị ụtọ n'anya na adọra kụta we ha you know mm, maka na m onye Igbo ahịa echebe echebe echebe na m nne ha aha gị aha m Chibuzo Anọchie ịkwanụ onye ebee ahụ m onye Imo steeti ka ebe ọ n'Imo steeti olu precisely ka anyị na-agụ na Unilag ihe m na-agụ na Unilag bụ lingwistik Igbo abụkwana nwa akwụkwọ nke afọ atọ biko nwere ike ịgwa m aha ofu onye na-eme ihe onyonyo nke nke hụrụ n'anya onye nwere ike iwe onye na-agụ egwu ọrụ onye na-eme nke a na-akpọ acting hmm. nke a ga-abụkwanụ iche ma echiche but isi ka m were ama ewere fino mmadụ niile na fino fino ịrụọla ọrụ o <laughs> ozi chọrọ chọrọ ka anyị zipụrụ gị ozi achọrọ m izigara ndị mmụta niile nọ na mahadum a na my lecturers niile na dis mahadum zipụrụ ya ozi ọma si ha na-eme na ọrụ ọma ha na-arụ ịkụziri anyị asụsụ anyị na-asụ Mr. Dominic. Mom, market. wee ada esoro Chizọba mama nga tv anyị na-ekele ndị ike Ikenga TV Gbamaka daalụnụ agụụ na watch one Ikenga TV My name is Ruti Dominic and you're watching Ikenga TV mma mma no <laughs> ndewo nọ echi nweta anyị unu ga-enweta anyị na nke ndị na-akpọ Facebook ma ọ ọkwanụ na-aga na nka na-akpọ Twitter at Ikenga TV maka ndị na achịkwa anyị n'ekwentị unu ga-enweta anyị n'ekwentị a 0808 637 1891 unu nwere ike idetara anyị akwụkwọ na nke a na-akpọ gmail ikenga tv at gmail dot com igbo dị mma anyị ekele unu Ikenga Ebe ọkụ Ọ gịnị nwe aha gị? Aha m bụ Cynthia Ebele Agụ. Ịkwana onye ebe? Abụ m onye Anambra steeti. Onye Nsugbe na Anambra steeti. Ọ gịnị ka ị na-agụ na UNILAG? Ana m agụ Linguistics Igbo. Linguistics Igbo ka ị na-agụ na UNILAG? Biko nwere ike ịga ma ofu aha onye na-eme ihe onyonyo nke hụrụ n'anya. Ọ nwere ike ịnwe futbọla, O nwere ike ịnwe onye na-agụ egwu, O nwere ike ịnwe ndị na-akpọ ndị na-akpọkwa actors. Um, Fino. ọ na-agụ ego ọfụma <laughs> ego na-emetụta m n'obi mmadụ nne na fino fino gị ihe o nwere ịchọ ka anyị ziga ozi ee achọrọ m ịgwa ndị nọ n'ụlọ ndị na-anụ igbo ka ha na-asụ igbo ọfụma nọọ ihe eji mara anyị emena ihere ncha ncha na-esu igbo maka nọọ ihe eji mara anyị bụ ndị igbo nwanne m nwaanyị gịnị nwa aha gị aha m bụ lọlọ Florence eh. Apiatukudo ịkwana <laughs> ya ebe ahụ m onye Owerri o Imo steeti hmm, iji ya nwafọ Igbo onye m chere biko ọkwanụ <laughs> gịnị na-agụ na Unilag ana m agụ linguistics African and Asian Studies ijiri nwayọọ kpọchie ha niile eh, Chineke iji ya biko biko achọrọ nke gwa m ofu aha onye na-eme ihe onyonyo nke ị hụrụ n'anya nwaada Genevieve Nnaji ahụrụ m ya n'anya nke ọma iyikwanụ Genevieve Nnaji Chineke <laughs> biko achọrọ m enwere onye chọrọ ka anyị zi ihe ozi e, achọrọ m ezie di m onye nwe m ezigbo nwoke a na-akpọ Hapi Emmanuel Etukodo achọrọ m izi ihe ozi maka na ọ gbalịrị na ndụ m na ụmụ m kwa ịlụgo dị nwa ụmụ Chineke ga ga ga round ga round ga round ga round ga round iji ya chere ee chineke biko hmm. ndewo ma ndewo Gịnịkwa aha gị ma aha m bụ oriakụ ebele okafọ ọkwana gịnị ka ị na-arụ na unila gị ba abụ m onye nkụzi igbo na ngalaba linguistics african and asian studies nke dị na Faculty of Arts University of Lagos enwere ike ịgwa anyị obere ihe ị na-ahụ n'ọrụ ị na-arụ maka na ahụna m ọrụ ị na-arụ ụmụ bebi ọkụ niile m kwuru okwu na ndị baba ọkụ niile m kwuru okwu asụsụ Igbo ha dị m ụtọ ana obi dị m ụtọ n'ọrụ ị na-arụ ike ịgwa anyị ihe ị na-ahụ n'ọrụ ị na-arụ ndewo ihe na-ahụ n'ọrụ na-arụ bụ na ụmụaka ndị abụghị ndị Igbo ndị anaghị asụ Igbo ọfụma na-abịa eme Igbo and o juru anyị afọ na ha na-abịa eme Igbo n'ihi na ha nwere mmasị n'ime Igbo anyị na-akụzikwara ha Igbo site n'ibido na abichi dị ka ha wee nwee ike ịmụta ka esi ede Igbo maka na ọ bụrụ na ị marọ di dị n'Igbo ọ ga-aha gị ahụ ide igbo ya bụ anyị na-ebido na ya wee mụgosi ha ha mụtasịa abịshi dị igbo e wee mụgosi be ha ka esi ede igbo hmm. nwere ike ịgwa anyị ụfụ aha onye na-eme <clears throat> ihe onyonyo nke ịma n'ihu ya obi na-atọ gị ụtọ o nwere ike onye na-agụ egwu nwere ike onye na-eme nke a na-akpọ acting onye ọ na-abụ hụ obi a na-atọ m ụtọ bụ onye ka ọnwụ enu ọkachasị mgbe o tiri egwu ya a na-akpọ "iye ogogo iye ogogo iye ogogo <laughs> oke ma ọ ga gị echebe na Anambra na nke mekọfọ ọsị anyị ji afọ mbụ Asna Bruno ihe eji mara m ọfụma bụrụ otu Success Production eh, fim ka m na-eme ihe onyonyo ka m na-eme anabụkwa m nwa afọ Igbo ka ihe na-eme gbasara iburu omenala ndị Igbo na asụsụ ndị Igbo gazuo ụwa niile ịgwakwana gị eziokwu ịjụọ ndị ọyịm ihe ndị ọyịm na-akpọ m bụ traditionalist which means onye na-eme ihe Igbo ọfụma ọbasi bi n'eluigwe narị ekele nketa agaana akwụ na nwụchina n'ụmụ niile ụmụafọ igbo niile ụmụ afọ igbo unu mara mụ na ụdụ ụtọ chineke obi dị m ụtọ na ụmụafọ afọ igbo bikonu ebe niile m gara nga na-ekwu ya niile n'ọnụ ụlọ unu ndị igbo ihe na-eme na-asị unu nwafọ igbo biko ihe awụkwụ ihe ọjọọ achọrọ m ka anyị niile ka anyị nwee obi ikwu ya kwụchie ya ike na anyị afọ igbo ụmụafọ igbo niile juru eju na unilag obi dị m ụtọ ha si na-asụ asụsụ anyị in fact eh, Mr. Okafọ na-arụ ọrụ dị egwu enyere m ya aka achịpụrụ m ya aka o ji ya nnọọ anyị emechaa na nketa nketa dị ụtọ ama m na ụlọ nọ n'ụlọ unu ga na-asị hei amara egbuola anyị biko unu aka na anaghị ka na unilag nka na-agagharị ihe awa ọrụ m ihe ọrụ ike nga ihe ha ji na-agagharị na-achọ ụmụafọ igbo niile gasị asụsụ anyị unu aka na anala unu ka chekwara n'elu unu cherekwa nọrọkwa nne n'oche na-enweta onwe unu unu nwere mmanya ngwọ na ahụkwanụ unu nwerekwa anụ nche na-atakwanụ na-elekwa nga tv na-elekwere nka na-akpọ ozi ọma aha m ka wụ Amarachukwu Nwachukwu biko chineke nara ekene niile onye na-enọ n'ụlọ asị m daalụ nuo ka chukwu gọzie anyị niile